Ekelele m gị nwanna m o. Kee ka ị mere? Anyị na-aga n'ihu na ọmụmụ ihe anyị n'isiokwu bụ usoro mmadụ ga-eso tụọ atụmatụ ndụ ya. N'ọmụmụ ihe nke a, anyị ga-ekwupụta nzọụkwụ atọ fọdụrụ na nzọụkwụ ise a na-azọpụ n'ikwupụta ihe ndị dị gị mkpa karịa ihe ndị ọzọ, dịka ị na-agbaso usoro mmadụ ga-eso tụọ atụmatụ ndụ ya. Ọ dị mma ka icheta na anyị kwuru n'okwu nkọwa na otu ihe e mara ndụ anyị na-adị bụ na ọ na-agbanwe mgbe niile. Onye ọ bụla dị ndụ kwesịrị isi na ọtụtụ ihe a na-eme eme wepụta ihe ndị dị ya mkpa karịa ndị ọzọ. Ịtụ atụmatụ maka ndụ dị mkpa n'ime nke a. Ọ na-enyere mmadụ aka nke ukwuu ịma nakwa ịgbaso ihe ọ chọrọ ka e mara ya na ndụ a. Ọ na-enyekwara mmadụ aka ịnọgharị nke ọma mgbe ọ hụrụ ihe ọzọ ka mkpa, n'ihi na ka mmadụ na-eto nakwa ka ụwa na-agbanwe, ihe ndị dị mmadụ mkpa karịa ga na-agbanwe. N'ọmụmụ ihe nke mbụ na nkeji nke mbụ, anyị kwuru nzọụkwụ abụọ ị ga-agbaso n'ikwupụta ihe ndị dị gị mkpa karịa ihe ndị ọzọ. N'ọmụmụ ihe nke abụọ a, anyị ga-akọwa nzọụkwụ atọ fọdụrụ. Ihe anyị na-ele anya na ị ga-enweta n'ọmụmụ ihe a. Imecha ọmụmụ ihe a, ị ga-enwe ike kwuo ma ọ bụ dee ihe kpatara iji chọọ ime nke ọbụla n'ime ihe ndị ị dere ọmụmụ ihe nke mbụ. Ị ga-ekwukwa ma ọ bụ dee ihe ndị dị mkpa ị ga-eji mmepụta ebumnuche gị. Ihe ga-apụta ìhè na ndụ gị mgbe ị mesịrị ọmụmụ ihe a bụ na ị ga-amụta na ị ga-enwe atụmatụ maka ndụ gị, na-agbaso ihe ndị dị mkpa, imejupụta atụmatụ gị ịbụ onye ị chọrọ ịbụ, ma bụrụ onye ahụ ị chọrọ ịbụ. Ọmụmụ ihe a ga-emekwa ka ị bụrụ onye ma ka esi ahazi ọtụtụ ihe n'usoro idebe nke kacha mkpa n'ihu ma debe nke ọka mkpa n'azụ ya. Ya bụ ihe ndị oyibo na-akpọ prioritization. Prioritization bụ ihe dị mkpa mmadụ kwesịrị ị na-eme na ndụ ya ka o nwee ike na-eme ihe ka mkpa tupu o mewe nke na-adịghị mkpa ka nke ọzọ. Ihe ndị ị ga-eji mụọ ọmụmụ ihe a bụ oge ya bụ ị ga-ewepụta oge ihe dị ka nkeji iri. Ị ga-etinyekwa ụbụrụ gị n'ọrụ. ị ga-ewepụtakwa akwụkwọ ị ga-eji na ede ihe omume, mkpịsị odee nke ndị oyibo na-akpọ pen maọbụ pensil; Nkeji nke mbụ omume ihe nke abụọ ọ bụ ihe anyị na-eme ugbu a. omume ihe nke abụọ na nkeji nke mbụ bụ ikwupụta ihe ndị dị gị mkpa karịa ihe ndị ọzọ, Anyị ga-amalite na nzọụkwụ nke atọ n'ihi na anyị ekwuola nzọụkwụ nke mbụ na nzọụkwụ nke abụọ na ọmụmụ ihe nke mbụ nzọụkwụ nke atọ bụ tụlee ihe kpatara iji chọọ ime nke ọbụla n'ime ihe ndị ị chọrọ ime n'ọdịnihu ihe ndị ahụ ị dere na ọmụmụ ihe nke mbụ na ha bụ ihe ndị ị chọrọ ime n'ọdịnihu nzọụkwụ nke atọ ị ga-azọzi bụ ịtụle ihe kpatara iji chọọ ime ihe ndị ahụ O nwere ike bụrụ na ị nwere mmasị ịbụ nne ma ọ bụ nna n'ihi na ị chọrọ inwe ndị ga na-akpọ gị daddy maọbụ mommy, ndị ga-enye ezigbo ọzụzụ. Ị chọrọ ịmụta onye ga-abụ gọvanọ maọbụ sinetọ. Ị chọrọ ịza mama maọbụ papa fada, mama maọbụ papa ụkọchukwu. mama dọkịta, papa dọkịta. Otu ụzọ dị mma isi chee ihe kpatara iji chọọ ime ihe ndị ị chọrọ ime na ndụ bụ ịtụle ụdị mmemme olili ozu ị chọrọ ka e ma ị nwụọ. Kedụ ụdị mmadụ ị chọrọ ka ha bịa na ya bụ mmemme? kedu àmà ị chọrọ ka ndị mmadụ gbaa maka gị? Ị ga-achọ ka a sị na ị nyere ọtụtụ mmadụ aka ha nwee ezigbo ọnọdụ site n'otu otu ihiwere na-enyere ndị na-enweghị enyemaka aka? Ị ga-achọ ka e na ị bụ mama ọha, ọchịrị ọzọ, omepụrụ nwa ogbenye? Nke a na-egosi na ị chọrọ ịbụ onye ndị bekee na-akpọ 'social entrepreneur' onye na-eme ka ọnọdụ ndụ ndị mmadụ kawanye mma, ndị mmadụ a na-enwe ọṅụ. Ọ bụrụ na ị chọrọ ka a mara gị dịka a maara Ngozi Okonjo-Iweala, nwaanyị mbụ bụ Daịrektọ Ukwu nke World Trade Organization, ọ pụtara na ị nwere mmasị ịbụ onye nọ n'ọkwa dị elu n'ọrụ metụtara mba dị iche iche n'ụwa. ị nwekwara ike chọọ ka ị na-emepụta ngwaahịa dị iche iche dịka Dangote na-eme, ma maọbụ ka a mara gị dịka onye na-akwa efe bụ esi nri ọtụtụ mmadụ ji eme nganga. Ọ ga-enye aka ma ị mata na onye tụpụtara atụmatụ e ewetara gị ọmụmụ ihe a nwere mmasị ime ihe dị otu a mgbe ọ nọ n'ụlọ akwụkwọ sekọndrị. Mgbe ahụ ka ọ tụlere na otu ihe kasị mkpa ya ga-eme n'ọdịnihu bụ ihiwe ije ozi ga-enyere ndị na-anọghị n'ọnọdụ ego akwụkwọ na inwe ọganihu aka, ka ha nwee ezigbo mmụta na ọganihu ka ibe ha. Mgbe ahụ kwa ka ọ tụlere na otu ihe kasị mkpa ya ga-eme n'ọdịnihu bụ ihibe ije ozi ga-enyere ndị na-anọghị n'ọnọdụ ịgụ akwụkwọ na inwe ọganihu aka ka ha nwee ezigbo mmụta na ọganihu ka ibe ha. Ya mere, ọ bụkwa n'otu oge ahụ ka ọ tụlere na ya ga-agụ akwụkwọ ruo na nzere kasị elu, bụ nke o mejupụtara site n'amara Chineke. Chineke si otu a nyere onye ọbụla na-atụ ezi atụmatụ aka imejupụta atụmatụ ya. Ya mere, ị nwere ike ilegharị anya na gburugburu gị n'obodo, n'otu i na ya, n'ụlọ akwụkwọ ị na-aga, chọpụta nsogbu ị ga-enwe mmasị ịbanye n'ọnọdụ maọbụ n'ụdị ọrụ ị ga-anọ gboo ya bụ nsogbu. Igbo ya bụ nsogbu ga-abụ ihe kpatara iji chọọ ịbanye n'ọkwa maọbụ n'ụdị ọrụ ị ga-achọ ịrụ. N'iji maa ị nwere ike chọọ ịbụ onye nkụzi n'ihi na ọ ga-eme ka gị na ndị na-eto eto na-emekọrịta, ka ị nyere ha aka ibi ndụ dị iche na ndụ mpụ na arụrụala ndị na-eto eto na-ebi n'ụbọchị ndị a. Eji m aka na ị na-aghọta ihe anyị na-ekwu. Ị nwere ike ịchọ ịbụ onye nkụzi n'ihi na ọ ga-eme ka gị na ndị na-eto eto na-emekọrịta, ka ị nyere ha aka ibi ndụ dị iche na ndụ mpụ na arụrụ ala na-adịghị na ya, dị ka ndị na-eto eto n'ụbọchị ndị a na-ebi. Nzọụkwụ nke anọ Detuo ihe ndị kasị mkpa na ndụ gị, yana ihe kpatara iji achọ ime ha. Idetu ihe niile ị chọrọ ime na ndụ, ihe ị chọrọ ịbụ, yana ihe kpatara iji chọọ ha ga-enyere gị aka ịhazi onwe gị nke ọma ka oge na-aga n'ihu. Ị ga-eji ya gbochie ndị nduhie na ndị na-enweghị ebumnuche iduhie gị. Nzọụkwụ nke ise, chee maka ịgbasi ike, ego na ihe ndị ọzọ dị mkpa iji mee ihe ga-akpọ good ego na ihe ndị ọzọ dị mkpa iji mee ihe ị chọrọ ime. Gịnị na gịnị ka ị ga-eji mee ihe ị chọrọ ime bụ bụrụ ihe ị chọrọ ịbụ na ndụ gị? Ị ga-enweta ihe ndị ahụ niile? Dịka m kwuru na m zubere na m ga-agụ akwụkwọ ruo nzere nke kasị elu, ama m na ọ ga-ewe nnukwu ego ime ya. Tutu m gụchaa sekọndịrị, ekpebiri m na m ga-arụ ọrụ inweta ego tutu m abanye mahadum, ka ego ghara igbochi m ịbanye mahadum, yana ka m belata ahụhụ nne na nna m na-ata ịchọta ego ha ji azụ anyị. Emere m ya otu ahụ. Ọ bụrụ na ị chọrọ ịbụ ịbụ onye na-agba bọọlụ maọbụ onye na-agba ọsọ, ị ga-enwe ahụike gbazikwa ike. Iri nri ga-enye ahụ gị ihe kwesịrị dị nnukwu mkpa n'inweta ọnọdụ ndị a. N'ezie N'ezie, iri ezigbo nri, ahụike na mgbasi ike dị mkpa n'ihe ọbụla a na-eme eme. Ọ bụrụ na ị chọrọ ịbụ ezigbo ma mọmị maọbụ daadị, ọ dị mkpa na ihe metụrụ onye ọzọ na-emetụ gị. Ọ bụrụ na ị chọrọ inwe ụlọ akwụkwọ ka ị na-enye ndị mmadụ mmụta pụrụ iche ma ọ bụ ụlọ ọgwụ na-eleta ndị nọ n'ọrịa anya nke ọma, ị ga-ama na ego dị nnukwu mkpa maka ịrụ ụdị ebe ahụ. Kedu ụzọ ị ga-esi nweta ego maka ya? Ihe ndị a ka ị ga-ebido na-atụle, na-edetukwa ha. ịchọkwa ị ga-abụ ego achọ ego ọ dị mkpa na ị malitere idepụta ụdị ihe ị ga na-ere ma ọ bụ ihe ị ga-emepụta ndị mmadụ ga na-azụ. Idepụta atụmatụ gị maka nke a dị mkpa n'ihi na ị ga-eji ya achọta ego ị ga-eji bido ya. Anyị ga-ewepụta ọmụmụ ihe maka otu esi ede atụmatụ ihe ị chọrọ ime maka ịkpata ego. Ugbu a, ị ga-eme ihe omume. Ihe omume a bụ: Gwa ndị ezinụlọ gị na ndị enyi gị ka ha nyere gị aka chọpụta ihe ndị dị mkpa maka ime ihe ọ bụla ị chọrọ ime. Ihe ndị ahụ i dere n'akwụkwọ ma ọ bụ i kwupụtara na mbụ, detue n'akwụkwọ iji ede ihe omume ihe unu chọpụtara. Ị odogwu. Nnukwu ihe ka ị mere na iso na ndị mere ọmụmụ ihe a bụ nkeji nke mbụ biko sonyekwa n'ọmụmụ ihe nkeji nke abụọ na nkeji nke abụọ ị ga-amụta